si gbasata anyị e, na-agbasa ozi ihe na-eme n'obodo jiri asụsụ Igbo wee na-akpa nganga maka na asụsụ Igbo dị ụtọ asụsụ Igbo bụ nke anyị ji anyị isi ọ bụ ihe Chineke yere anyị ya mere anyị na-eji anọ ebe a jiri asụsụ Igbo nke Chineke goziri agozi wee na-eme nzukọ abụ m Chizzy Ani tata dịka o si dị ndọrọ ndọrọ ọchịchị ebe niile ọ bụ oge ya ka a nọ ihe na-emegasị n'obodo dị iche iche ụfọdụ na ọchị ụfọdụ na n'akwa ka anyị si egwu ndọrọ ndọrọ ọchịchị ka anyị si eme ndọrọ ndọrọ ọchịchị ka anyị si achọ onwe anyị ka anyị ga na-ekwu n'ụbọchị nke taa abụ m Chizzy Ani ọ bụkwa m na amechi Ugwuele ya na-atịgasị ụmụ okwu ọnụ maka ka o si dị ka okwu nke taa si gba ọkpụrụkpụ yawa ka anyị ga-ebido wee kpaba ka gịwa wee soro tinye ọnụ na ya okwu nke anyị na-ekwu n'ụbọchị nke taa wee bụrụ ndị ọzọ na mpaghara ana naijiria dị iche iche ndị anyị na ha sowere naijiria nke ha si okwe okwe n'iji maatụ ndị ugwu ọ na-abụ onye ugwu pụta chọọ ịzọ okwe ndọrọ ndọrọ maọbụ ọkwa ọbụla na naijiria n'agbanyeghị na ụfọdụ n'ime ha ga-apụtakwa mana ọ ga-afịa alụ ka ịfụ ka ha na-anụ ọgụ na-akọ onwe ha ọnụ anaghị akọ ọnụ pụta dịka ndị ndịda ndị be anyị si akọ onwe anyị ọnụ ọ bụghị si ịkọ ọnụ a na-anụchara ya ma ọgụ ụfọdụ oge ndị mmadụ na-anwụ maka ya ilekwa n'anya ọ dị ka ọ bụ ndị ugwu ka a na-achọ imeghere na-achọrọ ka onye ugwu ma ọ bụ onye ọzọ na-abụghịdị onye Igbo ka onye a na-anụ ọgụ ka nwanne ya ghara ịbata n'ọchịchị na-azọ wee na-achọ imebi obodo niile ụmụ ife a niile bụ ife ọ dị ka ọ na-eme anyị wee na-asị ọ bụ otu a ka anyị si wee na-asịzi na o kwesịrị ka amara mma pụọ n'ama gịnị meziri na ugbu a na ọ dịzi ka ndị be anyị na-azọ ọkwa ka e wee mee ihe ndị obodo ndị ọzọ na-achọ ọkachasị ndị ugwu gịnị mere na anyị wa amaji oche zọọ nke anyị zọta oke anyị wee mee ndọrọ ndọrọ ka obodo anyị wee dị mma fụ nwanne anyị n'anya onye ma ihe ekwe na-akụ o jesịa ọ chọọ ka onye ọzọ wee jee ọ gaghị anọchi ụzọ onye ọzọ jesịa atụ alụ gbaa alụ dịka ụmụnne dịka anyị si ekwu na izuka mma na eji akpasu alụ a onye a pịara aka na ya ga-eme ihe obodo chọrọ ewepụta ya ndị ọzọ niile akwado ya gịnị mere na ya anaghị eme otu a gịnị mere na ọ na-abụ ụfọdụ ndị chọọ ịnọ ọkwa ma ọ bụ zụọ ọkwa ọchịchị ndị ọ ga-eje gbusara maọbụ je jee kpesara maọbụ ndị ọ ga-eje meta eyi nke ukwuu bụ ndị ugwu o metasa ahịa eyi ọ bụrụziri ọ dịka ọ bụ ndị a ga na-agwa ihe ọ na-eme na iji maatụ eweziri ka ndị Igbo ji kwekọrịta na ọ bụ ofu onye ma ọ bụ na ewere onye ndị Igbo ji aka na ọbịa ka a chọrọ ka ọ bịa zọrọ ha ọkwa ma ọ bụ ha ofu onye azọbụ njem jecha onye nzọ ọzọ mba ọzọ na-abụghị onye Igbo ka ọ bịa kwado ya ka e wee zọba ya ka ọ bụrụ ndọrọ ndọrọ ọzọba ihe onye nke ọzọ na-ekwu ọ bụ ụmụ ihe a ka anyị ga na-ekwu n'ụbọchị nke taa ka anyị ji azọ ndọrọ ndọrọ ọ bụ otu o kwesịrị ịdị ọ bụ otu ndị nna nna anyị ha si zọọ ya icheta n'oge ndị gbara ọkpụkpụ nọchitere mpaghara dị iche iche ọkachasị mpaghara atọ kachasị na Naịjirịa ya bụ ugwu na ndịda nakwa agbata obi ndị nọ n'akụkụ ana m ekwu oge ndị dịka Tafawa nna Nnamdi Azikiwe ha na Awolowo oge ha mere ya ndị mmadụ na-eso ha ndị obodo amara na kwa ebe onye nke a na-aga na ọ na-anọchite anya ndị otu a ndị Igbo ọkachasị ndị Igbo amara na onye nke a na ọ pụtara na ọ na-anọchisi ọkachasị na ndị Yoruba onye nke ọzọ na-anọchite ọkachasị na ndị agha ndị ugwu ya bụ ndị Hausa mana ọ dịghịzi otu a ugbu a na-abụ onye kọrọ n'elu ụfọdụ pụta osi ebe a onye nke ọzọ esi ebe a asị gị mba na ya achọghịzị ka a tinye akwa anyị n'ofu nkata na anyị chọrọ a na-azọta ebe a a na-azọta ebe a mana ọ bụ ya ka mma ọ anyị uru ọ bụ ihe a ka anyị ga na-atụle n'ụbọchị nke taa ka anyị ji azọ ọkwa ndọrọ ndọrọ ọchịchị n'ala Igbo ọ bụ ya ka mma abụ m Chizzy amechi Amechi Ugwuolegwe ego chichi m anyị agaghị egbu oge ma ụlọ anyị ga-atinyebe okwu ọnụ Amechi kedu ka esi efe isiokwu anyị na nke taa ọ bụ otu anyị si azọ ọkwa ndọrọ ndọrọ ọchịchị kwesịrị gịnị mere ọ na na-abụ anyị chọọ ịzọ ọkwa ndọrọ ndọrọ ọchịchị ọkachasị onye gbaa ọkpụrụkpụ chọọ ịzọ ọkwa ndọrọ ndọrọ ọchịchị ọ dị ka o jere na ugwu jee ndị ebe ahụ ma ọ bụ ụfụ ebe ahụ ka ọ kwado ya tupu ọ pụtazie wee baba na ya chọrọ ịzọ ọkwa ndọrọ ndọrọ ọchịchị eh, ndị Igbo ekene m n'ụnụ ọ ga-adịrị gị mma ee ịma na ịne anya taa ee ife anyị kwuru bụ eziokwu ee ka isi wee kwu ya bụ ka o si dị ee ịnekwa n'anya na kemgbe ebidoro ee ntuliaka a na-eme na o nwere ndị be anyị topụtara ọfụ nke a bụ izizi fa na-atụnye aka hmm. ee nke a bụ izizi fa na-ene anya na-afụgasị ka esi eme ife a na-eme ka o si wee gbasata ndọrọ ndọrọ ọchịchị obodo ka wee na-afụ na onye ọbụla na-azọ ihe ọbụla ọ na-azọ na-achọkwanụ nke a na-achọ nke ọzọ na ihe niile ọ na-ekwu ka ọ ga-esi wee nọrọ ndị mgbago ugwu nso mm. wee nọrọ ha n'akụkụ kwado ha ka ha wee nye ya nkwado <clears throat> ọ bụ eziokwu ee ya bụ ife nwere ka o si wee dị mana o bidoro taa mm. ee ife anụnwa ine ya anya ọfụma ị ga-ebiri ụkwụ ya biruo mgbe ndị chịkọtara obodo naijiria bụ ndị ọcha chịkọbara ya ọnụ wee kpụchaa ya ka ha si wee kpụọ wee dosa wee hapụ ya naba mgbe ha mere ha ha were ọchịchị wee nyefee ndị ugwu n'aka wee sị ha nekwa ka unu ga-esi wee jide nekwa ka unu ga-esi wee jidesi ya ike bido taa pụọ echi nekwa ihe unu ga na-eme ka o wee nọrọ na be unu na-ekwe ihe unu ga na-eme ka o wee bụrụ na onye ọbụla bụ onye ga-asị ya ga-esite ihe dịka ikike hmm. n'imi na ọ ga-abụ onye unu nyebinyere kedu ihe ha mere ha bịara gwa ha sị ha na etu ha si wee fụ mba afrịka ka o si wee na-emepe na ndị niile ga-abụ ndị ga-eji ọkwa na ọ bụ ndị ga-anọ na ikike amị na ọ bụrụ na ha baa ikike amị na ka afrịka si wee na-adị mgbe anwa na ndị amị bụ ndị na-eji ọkwa n'ụhanwa ga-abụ ee eh, dịka o si wee dị hmm. mgbe anwa hmm. maka ụdịrị aka ndị amị abịa chụsa ndị nkịtị na hmm. obodo naijiria ka ndị amị chụsara ndị nkịtị o wee bụrụ na ka ebidochara obodo anyị a ndị ugwu ji nwayọọ nwayọọ na-etinye ndị be ha na eh, n'ọkwa dị iche iche na soja wee bụrụ ndị soja wee bụrụ ndị ee eh, wee bụrụ onye isi na nka wee bụrụ na nka wee bụrụ na nka tupu anụ ahịa ndị Igbo na-agacha n'iru n'ebe niile ma ndị ọrụ oyibo na ndị ọrụ oyibo na ndị ọrụ oyibo ma ndị amị ma ma anyị gbasatara ịchụ ego ma anyị gbasatara ndị Igbo kacha aga n'iru mana ụka anụchara ọ dị ka ha ka na ndị na-aba na ndị ntu ndị ọchị ndị anya mm. na ọchịchị ndị anya mana ka a bịa nụcha agha ndị Igbo abịa e, e, e, kwuru iche wee nụọ dịka ndị Biafra ewee mechie ihe mere ndị niile ndị obodo Naijiria ọzọ wee fụtasịa ndị Igbo ka ndị ọ ga-abụ na ọ bụrụ na ha ebere ha ụkwụ na ka a chọrọ ka ha bee ndị Igbo isi ma okwerọ na ka ebee ha ụkwụ maka ha ebe a na-agba ọsọ a niile ebe a nwere otu ọkpa kedu ka ọ ga-adị na hapụ ha a chọrọ ka ha bee ndị Igbo isi hmm. mgbe ahụ okwerọ abịazịa bee igbo ofu ọkpa hmm. kemgbe anwa ha afụgo na ofu ọkpa igbo nwere na ha were ya wee na-ama ha na-aka mma karịa wee pụọ apụọ karịa ndị nwere ọkpa na-abụ na aka na-abụ hmm. ewee nọgide igbo n'ogide igbo ruo taa mana etu a ndị a si wee jide ọkwa ka m gwa gị ọ mgbe ndị amị na-achị ka abịa kewecha obodo anya ka ọ ga-esi wee dị wee bịa kewa dịka ihe okpuru ọchịchị obodo wee si na ekwe etu ga-esi wee hazie ala naijiria o wee dị lekwa ka a ga-esi wee eh, ndị amị bụ ndị kekwara eh, mpaghara steeti hmm. kechaa kere mpaghara steeti nke kano wee nye ndị ugwu mhm. bịa abịa na mpaghara steeti ọ bụ na ekere o nwere ndị ha bịa kee ha bịa ha ekepụta mpaghara ọchịchị ime obodo wee kara nke ndị be anyị hmm. ịma na abịa dịka etuwe tulicha aka o mhm. nwere ndị ndị na-abịa abịa achịkọ ịtọ ha eje abụja ịnọchi ọnụ o nwere ndị a ga-abịa achịkọ ịnọ ha eje abụja ịnọchi ọnụ abịa agbapụcha ha niile eke e, e, e ya eke ọ bụrụ na nke ndị ugwu nwere onwe mm, ka esi wechi itinye ọnụ n'okwu ha wepụta ihe ga-adịrị ha mma asị ka akwado tituli aka ha tuli aka ha akara ọgara ọ bụrụ iwu ndị be anyị chọọ ka eme nke ha ha etuliwa aka ndị be anyị mechaa ha ma enweta ha ka emegide megide megide megide etu ha na-ejekwa ka ha bịa na-atinyekwa ndị be ha ndị onye be anyị ga-anọ n'ọkwa ịbịa sị na ị na-achọ ọrụ kama ọ ga-enye gị ọjụ na ime enweta ya mana ọ bụrụ ndị ebe anwa ha na-akpọ ndị be ha na-abịa ịma amadụ onye na-abanye ọfụ etobas wee dị o jee chụọ onye be ha wee tinye onye so onwe ya mana onye be anyị bịa ọ sị ka ya bụrụ ee eh, ejecha agwụ hmm. na onwere onye ọzọ ga-anọ ebe a na-abụrụ sọ ya nwa ka a nata ka a na-akwanyere ya ugwu hmm. otu ụfụ aha na-aza mgbe e onwe ka o si wee pụọ o nwerezi ebe ndị be anyị nọ ọ maka na ha nọ na ọchịchị mere abịa dịka ule akwụkwọ e, e, ụlọ akwụkwọ nke abịa ha ọha bụ ndị mere ka a sị na o nwere obodo ndị ee ada aga akwụkwọ ọfụma mm. na emechaa ule na nke ha ga-aka gbadaa mm. na onye ọbụla pụtara akara ha ga-eweta ga-epe mpe abịasị nke ndị be anyị osie ike nke ha epe mpe ka ihe a na-akpọ ụdị ha ọ maka na ha nọ ebe a na-ekwu ya ha tinyere onwe ha tinye ndị be ha na common entrance federal gọọmenti kọleji ịtụ aka ọ dị na jam nke mahadum ịtụ aka ọ dị ihe ọ bụla e kwuru ịtụ aka ọ dị abịa na a na-ewe ndị ọrụ ha bata ha echewe ka a ga-esi wee mepere ndị be ha ụzọ hmm. emepere ndị be ha ụzọ ha banyechaa ha kpochie ebe niile ndị be anyị bịa nke ha mbata nwaamegbo ka gị bụ Chizzy si nọrọ ebe a Chizzy abịa nọrọ ebe a ọ mara na mmadụ na-akarị nwanne ya echiche ndị anyị na-eche a na-eme n'etu a na-eme n'etu a na-eme n'etu a ha eju ị na-anya ebe a ọ bụrụ ha ị na-anya ebe a ọ bụrụ ha ị na-anya ebe a ọ bụrụ ha kedu etu ị ga-esi wee jee ha nọ n'amị ka a na-ewe ndị amị onye ka a na-ewe ndị ro sefti ka a na-ewe ndị nevi ndị efọs na be ha mmadụ ga-anọrọ ewere akwụkwọ jere ụdọ aha edebanye ebe ahụ mana be anyị ije ndị nọ n'isi agwa gị ego ị ga-akwụta tupu ije ha ga-eri aka azụ hmm. ee eh? ụfọdụ ama ekwedu ụfọdụ ga-asị maka na ya nọ n'ọkwa ya onye ya o jere ya hmm. ị na-afụ hmm. emechaa ọ bụrụ ha ha mgbe ha bịara na otu anwa n'elu ọkwa na-eme elekshọn ndị agha niile na-abịa achụsa ndị be anyị ee eh, afa ha bụ gịnị afa ndị ugwu ndị uwe ojii niile n'okporo ụzọ be anyị anọ kedu ebe ha si n'ugwu awụsa ije n'ugwu awụsa o nwere eme afọ ebe ndị uwe ojii nọchiri ụzọ hmm. na ha nọ akwụsị moto ma ya fọdụ ịnata ego mana na mgbadata be anyị a agwa gị ego one ndị uwe ojii na-anara ndị mmadụ ọ nọ na ndekwuru nde ihe a o wee bụrụ gịnị na hmm. ndị nọ n'ọkwa bụ ndị na-etinyegasị ihe eme ka obodo ka etu obodo ga-esi wee gaa n'iru onwe ndị ga-abịapụta gịnị mere ị na-achọ ịgwa m na ọ bụrụ nọọ ndị mgbadataba anyị na onye mgbadataba anyị bụ onye nọ n'isi anaghị ekwu kedu ihe a ga-eme ndị na-akpa ehi na-abịa ata ihe mmadụ kọrọ n'ubi a ga-ekwu ya ekwu maka na ọ bụrụ ndị be anyị ikwucha ha gbaghị nkịtị ndị nọ n'isi ikwucha ha gbaghị nkịtị akwụwegodu ka a ga-esi wee bata kedu onye bụ onye isi ndị INEC kedu ebe o si ebe anwa hmm. kedu onye bụ onye isi ndị NNPC kedu ebe o si ebe anwa ị na-achọ nke a na ị na-achọ nke a ndị niile nọ na ka esi echekwa obodo ọ ebe anwa mgbe onye na-achị kịta batara hmm. o were onye ebe onye be ha mbụ o were nke ịbụọ o were nke ịtọ o were ịtọ o were na-aga hmm. wegide wegide tiwe mkpu ọbịa n'ụka ọbịa n'ọnịcha kedu ihe okwu abịa n'ala Igbo ọ sị e na ya na ewekwa n'etu o si wee mmasị ndị ndị ọrụ kwesịrị a sị ya na enwere ndị be anyị were ọ sị na ya were ndị ọrụ kwesịrị mana na iwere e mmadụ bụ na ịnọ ebe a na-ewe mmadụ gịnị mere na ya ma ikpeazụ gịnị mere na ya ma eje chọwa ha gịnị mere na ya ma abịa gbukwunye onwe anyị ebe ha nọ ka anyị wee gaa n'ihu hmm, mana hmm. mana ọ dịghị ka ha ga-ekwe na elu ntuliaka e mere mmadụ one ka e gburu na be anyị mmadụ one ka e gburu ebe ahụ onye na-azọ na otu ọkwa ndị ndọrọ ndọrọ hmm. Eh, kachasị ịbụọ bụ ndị PDP eh, na eh, APC bụ ndị ugwu o nwere onye be anyị na-azọ ndị be anyị na-azọ bụ ndị bụ deputi na vice mhm. ya bụ onye na-esochite osota ma ị ma na osota n'ebe a onwekwe ha na-erihe onye osota elitin onwere ha na-enye ya nke osota bụ na-ene n'anya maka na nwunye Jonathan o nwere mgbe ofu onye jụrụ ya sị a kedu maka ọga mgbe anwa Jonathan na esota ya radua sị ya nwanne m nwaanyị na Jonathan na ebe ha sotere na ụlọ n'ọfịs na-agụ pepa na o nweghị ihe ọzọ na-arụ na brọchifo ekpojuru ya newspaper ọ na-agụ ndị na na akwụkwọ na-eke ego na-eme nke a na-eme nke a na-eme hmm. ọkwa orugo ugbu a onye isi obodo ihe a na-agwa gị bụ nyaa wepụtara akwụkwọ ọ bụ mmanụ etu esi wee kọọ ubi mmanụ hmm. na e, obodo anya hmm. o wepụtago ndị niile mụ ya wee sị na akwụkwọ ikike e nyere ha na ama enyeghachi ha ọzọ ọkwa onye sọrọ ya ka ọ ga-enye kịta na ọ bụ na ọ chọrọ inye ihe ji wee na ekwe ya bụ na ha ji ji jere mma n'ọnya ma e, e, mere ndị be anyị ji wee na-eje n'ihe ihe mere anyị ewekwa n'iwe hmm. ihe mere na nchịkọta okwu a ihe mere ndị be anyị adịghị e, aka agba azụsi ukwu n'ala ike hmm. bụ na anyị anọrọ n'ọrụ anyị anọrọ n'egwu anyị nọ n'akụkụ ndị nọ n'ime ọkwa ji ihe eji eme ihe ọ bụrụkwa ego mana ọ na ha ji ikike obodo ha ji ikike obodo onye isi ala batara one ha anya n'azụ one onye ọbụla anya n'iru tulie aka were onye ugwu be ha wee mee onye isi INEC hmm. a na-eti mkpu na-eti mkpu ọgba nkịtị onye isi INEC emewekwanụ ka a na-emekwanụ ndọrọ ndọrọ ọchịchị ihe ọbụla ha ihe ọbụla ha sọrọ ha ha kpọọ nọọ ihe pụtaranụ ha kpọọ ya ịtụ ha wee kpọọ ya hmm. asị gị na ọhịa ihe eweta mm. isi mba asị gị jewe jewe na ụlọikpe mm-hmm. kedu ihe mere mgbe a na-akwado ibido ha niile onye ndịdaba anyị bụ onye bụ onye onye mbụ na mpaghara gọọmenti na-afụ maka ikpe mm-hmm. Mm-hmm. gịnị ka ha mere ha chọọ ofu ihe si na o mere e ewepụ ya ka a na-eti mkpu niile ka bịawa isi niile na-apịa na-ana ha ewepụ gị ya ha wepụrụ etu esi wee wepụ ya kịta ndị niile ee ụmasị gị etu esi wee mee ihe gbasara ntuliaka hmm. ijee n'ụlọ ikpe kedu onye họrọ ndị ga-ekpe ikpe onye ugwu kedu ndị ndị onye isi ndị na-ekpe ikpe onye ugwu iwe na-asị m na gịnị ga-eme onye ndị be anyị mere onwe anyị hmm, ebe ọ dị otu a maka nsogbu a dịgo a na-akọ ya icheta na nsogbu a bụ ihe butere ụmụ ntorobịa ji ewe iwe ndị otu nna m dị kanụ. ji ewe iwe na-ewesi iwe ike ha na-agwụkwa ụmụ ihe a niile a na-afụ ya hmm. mana ebe a ma ihe a chineke gọziri ndị igbo na akụ na uche chineke gọziri ndị igbo na ịhazi ihe ọbụla a na-alụ alụ na ụbụrụ mana dịka m si ekwu ụfọdụ ga-apụta atụpụta alụ a imirikiti ụfọdụ ofu na ofu ejekwuziri ndị ugwu a diele ha azụ ụfọdụ asị na maka ego a na-ebu ya ebe ezi ha ego ejizi ebe a bịa kesasa nkewa wee bata ihe m na-ekwu ụbụ ebe ahụ ma na nsogbu a dị ndị ntorobịa na-ekwu ya ee anyị ụfọdụ ma ndị nọ na ndọrọ ndọrọ ma na otu a ka ọ dị gịnị ka anyị ga-emezi ugbu a iji nwayọọ n'ụzọ udo na n'ụzọ iwu kwuru na n'ụzọ amamihe bịa dozie ba anyị godu dị n'otu ee anyị ịjụrụ ọ bụ ezigbo ajụjụ ma m ga-anwekwa n'okwu m ka m kwuo uche m hmm. ee e, na dịka o si wee dị na ya nke mbụ hmm, eh, ndị Igbo sịrị na onye ji ọkụ ka anwụrụ na-eso hmm. eh, ndị Igbo nwere onyinye pụrụ iche onyinye pụrụ iche ha nwere bụ na Chineke nyere ha ịma ka ha si eme ee eh, ọhịa ka ọ wụọ ebe obibi mana ebe anyị nọ wee nọchazi arụ were onyinye a niile wee wufuo n'ọhịa bụ na ebe niile na-adị anyị mma imepe ee hmm. mana be anyị adagbata anyị n'uche hmm. anyị jee ebe ndị ọzọ anyị emepere ha obodo mee mkpa ka anyị si akpụ ya hmm. oke ọhịa ọwa ọnụ. ọ maka na ndị obodo ndị ọzọ na-anabata ndị Igbo karịsịa ụmụnne ha maka na ịbata n'ala Igbo iwetagodo ana ebe ị ga-eme ihe onye hmm. ọbụla ịzụ ana na-akarị ego ana ego ụnụ na ihe ndị ọzọ ka m gị o nwere ebe ndị Igbo ga-eje ewere e- e ana nye gị n'efu hmm. ha ga-akwụkwọ ụgwọ ha ga-anụkwa ọgụ dị na ya ndị agboro ga-abịakwa ndị ntorobịa ga-abịakwa hmm. ha ihe niile ọ chọrọ eme ya were ebe anwa gịnị mere anyị ama eme ya na be anyị mana ana achọ ịgwa gị na ndị Igbo mgbe ndị ọcha bịara ndị Igbo kachacha egosipụta na ya maara maka ndị ọcha karịa anyị na-aka igosipụta ka ndị nkịta mm, na acha asị levels ya gosighị levels ọmakwa ebe ya bi na arụgo ụlọ na Lagos mịka mm. na-ekwu na village na ya arụgo na Lagos ya nwere ụlọ na Abuja mm. nwee ebe a nwee ebe a makwa biznes ya nwere na mba ofesi ụfọdụ na-elecha ana ha n'ala Igbo obodo ndị ọzọ ọ na-adị ndị be anyị onwe mgbe ha nwa ndị ọcha bịara ihe si esi bata na be anyị mm. a ka akwanyere ya ugwu karịa ha nwere na be anyị o wee bụrụ anya ka na-akwanyere ebe ndị ọzọ ugwu karịa be anyị ọ bụrụ na ihe a niile a na-ere kọmputa niile a na-ere na legos na ha ya n'ala Igbo ndị na-achọ ihe kọmputa ga-abịawa n'ala Igbo ịma na o nwere mgbe nnewi onwere ha na-eme na nnewi ụmụ nnewi niile na-azụ ihe gbasatara moto mhm. e wee bido mgbe e bidoro mgbe ndị dịka anyị nọsoro ha bidoro wee bunatawa ụgbọala mhm. ee eh, esi ebe anwa ha arụwa ebe a na-anọ na-apịọ ya oge ha meriri iwu si tupu i were ụlọọrụ ọbụla ebe ọbụla i were ụlọọrụ ị ga-ewu isi ụlọọrụ gị na Nnewi o wee bụrụ ya ndị mmadụ mgbe m na-aga akwụkwọ na Port Harcourt ndị be anyị niile na-ere moto pats hmm. e, e, mpaghara ụgbọala onye achọ ịbịa gote ya ebe ha na-abịa ahịa bụ na nnewu gịnị mere na ndị Igbo anyị ma na ahịa dị anyị n'aka gịnị mere na anyị abịarọ na were ya ka ọ bụrụ ihe ọbụla ọ ga-abụ onye Igbo ndị Igbo nataba nataban nataba ịbịa sị gị na ịnata na ọ dịrọ mfe na ego adịrọ na nke a na nke a ọ bụrụ ụzọ chizi ịpụ ọnụ ụzọ kịta ifu ogologo moto na-ebu ngwa ahịa ndị Igbo jee ebe niile ndị Igbo bi ọkwa atụbata ya na legos a na-atụbata ya ha ewerekwa e, e, ogologo moto ndị ugwu awụsa mm. bụrụkwa ịma na e, trela ogologo moto mm-hmm, mm-hmm. na ndị awụsa bụ ndị kacha enwe mm-hmm, ha ewerekwa moto ha na-ebukwa ha na-ana ugwu awụsa ebe ha na-ere ihe na-edosa ha na-abịa Ọnịcha na-ego ihe ọkwa ịma na onwere ahịa karịrị ahịa Ọnịcha na mpaghara West Africa niile ọ na-abụ a na-ekwu ihe a na-ene anya anyị kwesịrị ịdara eche ichesia dịka isi kwuo ị gaa na Lagos ma ọ bụ obodo ọbụla ị gara ọ na-adị ka ọnọdụ niile kachasị mma ebe a bụ ndị Igbo ọ bụrụ naanị Lagos Abuja mana ugwu ikejie ikejie ụlọ dị na Abuja mm. ike ya ịtọ Igbo na-abụ ndị Igbo nwe ya mana ihe na-achọ ịjụ amechi ebe anyị na-edo otu a gịnị mere na ndị obodo ọzọ ị ga-afịa arụ efe onye obodo ọzọ na-abụrụ nke mbụ ọ bụ ha na-atụ ndị igbo ụjọ o wee bụrụ etu esi wee bụrụ agha ọnụ wee na-eso ndị igbo ekwutọ ndị igbo na ndị igbo dị aghụghọ na ndị igbo na nwere obi imesi mmadụ ike na ha na-ana gị nke iji na be gị ọ bụrụ si ka ije ebe ha nke a bụ ha nacha gị nke ha ewerukwuo ndụ gị Hmm. onye ọbụla na-agba ọsọ mana ọ bụrụ eziokwu igbo na-anabata mmadụ maka na ndị igbo n'ụkwụ kwụ ha n'ije ị na ihe na-ekwu ha na-eje ekwu na oje mba enwe iro oje mba anyị na-anabata mmadụ maka na etu isi anabata mmadụ ka isi wee na-atụ anya na ịpụọ ka e wee nabata gị mara ka ngwa gị ndị ọzọ ndị mba ọzọ anyị na ha gbara n'obodo naijiria mere ka a ga-asị gị na a kpara akpa kpaa mkpa nzuzo mm. wee kpagide ndị Igbo na ihe niile ga-eme ka ndị Igbo ka ihe a na-emedịrị ha mfe na ahapụ ndị Igbo ka ihe dịrị ha mfe na anyị ga-akpagbu ha ihe ndị na-azụ ahịa na obodo anyị abụ ndị Igbo ihe niile a na-ebunata ndị Igbo na-ere na Legọs ka a na-ebunata ya mmiri a digidere na legos digide digide digide rute na ala Igbo mm. wee rutechaa na Kalaba isi ebe a jewe kalaba si ebe ajewe jewe pọt mhm. si ebe a onye na-eje pọt ga-eruo nachita azụ onye na-eje Legọs erube mhm. mana ha bịa ha mee ekwe ka ụgbọ mmiri na-anata ebe a na-ebunatara ndị Igbo ahịa ebe a maka gịnị wee mee ka ndị Igbo nọrọ na legos na enwetara ha ego maka na e, ahịa niile a na-azụ ha na-akwụ taksi mm. Amaechi eh, maka maka ihe ọzọ nchọ ka anyị tụọ na nkenke tupu ihe a eme ebe okwu a na-esi ọ na-esi onye na-eche ihe asị anyị bụ ndị Igbo kedu ebe anyị nọ eh, kedu ka anyị si echezi echiche ihe m chọrọ ikwu bụ na ndọrọ ndọrọ ya mere hmm. e were ka ndị Igbo si pụta n'igwe ewere otu ndọrọ ndọrọ ha chọrọ iso apụtafụ na ọ bụrụ na ndị Igbo sokwa ndị ndọrọ ndọrọ a na Lagos ka m na-ekwu hmm. na otu ndọrọndọrọ ha wee kee inwe mmeri mm. eburu agha so ha oge nke e mere nke gara aga ofu ihe a na-eme onye eze obodo na Lagos mm. wee kwuo ihe o mm. okwu iwe okwu ọnụ okwu na agbari obi kpọọ ndị kpọcha ihe iyi niile ebugharịa ihe niile amaja ndị Igbo ka emechara ya eme ihe eji e ekwu ihe a ka ọ na-aghọta ozugbo ozugbo a majachara ndị Igbo a onye bụ onye isi ọha na eze n'obodo Lagos bidozie ihe gbanwezie ma ndị a je echicha eze na Lagos pụtazie jikọta aka ọnụ mba nọ ndị a na-amaja ha ka ha na-akwadozi anyị wee na-asị ọ bụ maka akwụ a ndị Igbo tọrọ n'ụzọ ije na-ebute na ndị Igbo enweghịzi ike ikwu okwu ma ọ bụ kwuo ihe ha chọrọ ọ gbara m anya mmiri mgbe m ka m gwa gị onwero ndị ma ndị yoruba onwero ndị ka ndị igbo wee nwee ọnụọgụ n'obodo Lagos ndị igbo onwero ndị ka ndị igbo wee gbakọ nwa mmiri ọnụ wee nyụọ ọpụpụ mmepe obodo na Lagos ka ndị igbo onwero ndị ka ha onwero ndị ka ndị igbo atinye na akpa na eh, nnukwu akpa gọọmenti ihe gbasatara akụ na ụba ka ndị Igbo maka na ihe ọ bụla ị na-eme imecha nke ị na-eme ị ga-ewepụta obere ị na akpa gọọmenti hmm. ndị Igbo na-eme ya ndị Igbo nọ ebe niile na Lagos onye na-asị na ndị Igbo ekwesịrị itinye ọnụ n'okwu ka Lagos ga-esi wee dị abụrụ ezigbo mmadụ maka na ha na-atinye aka n'ịkwalite Lagos ha na-eme niile kedu ha emeji wee kwuru okwu ndị Igbo wee pụta wee sị lekwa na ihe a na-ama jijiji na ana igbo etu a ga-esi wee zonye ụkwụ na ndọrọ ndọrọ na ha fụrụ ya na ha nụrụ ụdị ya n'ebe a ka ha nọ ewee bịa majawa ha ewee mechaa ka m gị ọ bụ ife ifele na ndị a pụtara wee sị na ha kwado gị ije ya asị ee ee maka ndụ anyị na ihe anyị nwere na akụnụba anyị maka na onye ekwugo na anyị ga-echekwa akụnụba ụfọdụ na-asị na akwa gị ịkwagwara ị na-anụ na-agwa gị na acha anya icha anya maka na onwere onye n'agbanyeghị niile ndị mmadụ na-ekwu maka onye igbo ndị igbo onwenube igbo onye hausa igbo onye yoruba igbo onye tv igbo onye ijo bi n'ala igbo o nwere onye ebe a ka nna na-anọ egote achịcha oyibo mm. kwamgbe kwamgbe na ana ọrụ ebe a ọ na-ere ihe mm. n'ụzọ mm. ebe a ndị hausa juru ebe a chizi onwere uwe mbọsị ị na-agafe ifo ebe oyibo na-amaji onye awụsa mba a na-eme dịka nwanne nwaanyị a na-agwa gị na-ego ya ọ bụ onye ijọ onye mba mmiri mm. ee ọ sụwago igbo mm. ụmụ ya niile na-asụ igbo amarụdị m na ha bụ ndị igbo ọ mbọsị m nọ ebe ahụ ha kpọọ nwa ha wee kpọọ ha afa ndị ijọ maka na mbiri na be ndị mm. eh, mba mmiri wee mara nsị ebe ha sị na ha bụ nsị a kemgbe unu bi ebe a onwenugo etu unu si wee sị na ndị igbo unu bi na nke ha ha sị mba na onwerọ ị na amị ya na-agwa gị onwenugo mbọchị anyị nọ ndị nta akụkọ anyị were akụkọ wee bịasị na o nwere onye igbo na anyị yoruba okwu na-esere onye igbo azọba onye mba kedu ihe anwa ga-akpatasị ndị mmadụ ga na-eji wee na-asị na ndị igbo na ama bịa biri be ndị igbo ma ọ mepee ebe ndị igbo maka ka ịka ngwa gị anyị na-eme onwe anyị anyị ụkwụ anyị kwụ n'ije ụkwụ anyị kwụ n'ama maka akwa ya ka ụjọ ji bazie ndị Igbo o nwere ebe akụ adị onye ọbụla ji amajazi ịma na mbụ akụ anyị na-abịa sowe akụ sowe akụ sowe akụ eweta ego si onye Igbo n'imi ole nwanne ya ree nne ya mgbe anwa ị na-anụ ya na-agwa gị ya mere ndị ugwu bịa akpọrọ ofu onye Igbo chọrọ ya ego o jide ihe niile a kpara n'ime obi wee nye ha hmm. wee gwa ha mana kịta anyị amatawago na ụwa na ndụ mmadụ abụrụ sọsọ ihe etinyere n'ọnụ maka na o nwere na iji ego niile iji mana ijiri ikike pawa ndị ji ikike ga-abịa napụ gị ihe niile iji ịfụrụ ihe mere na-achọbụrụ ime ọ bụrụ na ọ bụrụ ka ndị isi ọha na eze amamihe wee mee ya maka ndọrọ ndọrọ a osote eh, onye odeakwụkwọ ọha na eze mm. gbaa gburugburu mm. ka a na-ekwu ka ebe ndị Igbo ga-eje Ọgbọwara nke ya. si na tikapụ ma ihe mere ihe ahụ ihe anyị ji ekwu ihe bụ na anyị na-egbu anyị ekwuru m ya hụ ha na-aghọta eh? ihe na-eme mara ka anyị ga-esi onye ọbụla na-anụ ihe na-ekwu uche ọkwụkwụ bịara itisa ala Igbo mana Chineke nyere aka ha ghọta n'oge uche ọkwụkwụ bụ onye Igbo ee ọ nọghị ebe a mana mana ana m ekwu ka onye ọbụla nụ ama m ihe dị na ịkpọrọ mmadụ kwuo ihe na-ekwu mm. onwere onye amara ihe ombe onwere onye amara na ọ bụrụ na ọ bụrụ na ndị Igbo si na ndị ọha na eze si mba nekwa ka na nke mbụ bụ na onye ọbụla nwere ikike ka o si wee masị ya isi o nwere ihe dị njọ na ọ si na ebe a ka a ga-eso mana ihe anyị na-ekwu bụ dịka otu n'ihe bụ ihe eh, nchekwube ndị Igbo ka o si wee dị ihe kpatara ya bụ na anyị na-agwa gị na ndị a batawa be anyị ha ga-abịa chọwa onye ha maara na ọ bụ na ha meere aka otu a hmm. ma ọ bụ na ha ha gositụ obere ihe ee osowe ha ndị a nwere obi na ejewe ejewe igbo anaba anaba igbo ekwuru enu ekwura na igbo ha ma bịakwute ha ha nere anya na ndị isi ọha na eze hmm. ọ dị ha ka ọ bụ onye a ka ọ ga-abụ na ha laa Eh, mana nke mbụ bụ na ekwuwe ekwuwe ebe o si wee n'akụkụ ala igbo o si wee pụta ndị bụ ekwechabeghị na abụ hmm. ndị igbo ị na-aghọta ndị bụ ekwechabeghị maka na ha nwere otu nke ha hmm. a na-akpọ ọgbakọ ikwere ọgbakọ ikwere anụnwa bụ ndị ikwere dịka ọha na eze mana ha na-asụ igbo ha na-asụ igbo aza aha ndị igbo ọ bụrụ uche hmm. amechi abụrụ amechi Chibuike mana ije ebe anwa onye ebiri m ebe anwa m nọrọ ebe a gụcha akwụkwọ mụọ nwaanyị mụọ ụmụ m niile nwunye m bụ onye be anyị mana ana m achọ ịgwa gị na ama m omenala ha ije ebe anwa ebe ha na-eme ihe obodo ha isi na ị na-eje ka ije nọnyere ha ha ewere mma gbuo gị ije ebe anwa si na ị na-eje na ndị ọgbọ ka ikwere na ihe ihe e, na-achịkwu ya bụ na mm. na-abịa na be anyị ka anyị mata na igbo na-asị ebe onye bi ka ọ na-agwachi anyị gwachi ebe anyị bi ka anyị nata na be anyị chịkọọ be anyị chekwaa be anyị chee obodo be anyị ka anyị mara na ọsọ chụba anyị onwerokwa ị ga-agba akwa ihe niile ị nwere gbanatawabe unu ịgwachicha ebe niile ị gwachiri ndị nwe ebe anwa chụpụ gị ka ebe ị ga-eje hmm. ịgbanatawabe unu kedu ihe nwere na be anyị ọtụtụ ndị be anyị nwere ụlọ ọtụtụ ndị be anyị nwere ihe niile a nwere bụ ebe anwa hmm. bịagodu ịchara ibe ebe a bịagodo ruo ụlọ nye ya ndị mmadụ ka a na-ebi na akwụtara gị ụgwọ ịgbanata ọsọ i were ofu anya ụlọ biri ebe ahụ na-anakwa ego na-eri nri ọ dị mma ihe anyị na-ekwu bụ ka ọ ga-esi dịrị anyị niile mma ewere onye anyị na-akpapụ akpapụ dịka anyị si ekwu ihe niile kwuru ebe abụ ka anyị ga-eji igosi na ndị Igbo bụ ndị ojemba ewu ilo ebe ọbụla nwa afọ Igbo nọ ọ na-anọnyere wee na ụfọdụ onere ejesi na mba niile jee chịa ma echichi chia eze iji gosi gị na ndị Igbo ebe ọbụla ha bịara ha na-agba ofu ya bụ na a na-ebodo anyị ha niile n'efu anya ụfụ na anyị ma ka esi adị ndụ ebe ndụ adịrọ na anyị ma ka anyị si eme ka ihe dị ebe ihe adịrọ eburu ya wee na-eso ndị mana ọ dị mwute na ndị Igbo ụfọdụ aghọtara na o nwere ihe imegidere ka ndị afụ gị n'anya fụ onwe gị n'anya hmm. fụgbu unu n'anya ka ịfụ na a ga-achọwa gị ihe anyị na-ekwu kpọmkwem bụ ka anyị si egwu okwe ndọrọ ndọrọ ọchịchị ọ bụ otu a ka o kwesịrị ka anyị ga-eji fụ nwaanyị n'anya ọ na-abụ abịa ebe a ee eh, ndị Igbo nọrọ ebe a jee na obodo dị iche iche afọ na ndị Igbo chọrọ ijikọta aka ọnụ ofu onye akpọrọ ofu onye onye ahụ abịa ee eh, bute ihe dịka ntisa n'ala Igbo ka ka anyị ga-esi mee ihe a dozie ala be anyị ya ka anyị na-ekwu ka anyị ga-esigwo okwe ndọrọ ndọrọ n'ụzọ pụrụ iche gịnị mere ọ na-aba anyị mebe nke anyị ofu ya azọpụ ije jee nọghere onye ugwu ka o wee e, si na ya ama mmadụ ma ọ bụ na ya ama ihe ndị nke ọzọ ihe niile e kwuru ka ndị Igbo ga-esi wee gaa nke ha abụziri ihe tisara etisa ka nkewa ahụ ga-eji kwụsị ka anyị na-eme na nkenke eh, ya chọrọ m ịgwa ndị Igbo na ndị niile na-asị gị gị bịa na anyị na gị kwụzi gị bịa na anyị na gị kwụzi ka ị mata o nwere ihe imegidere onye ndị a niile enwe nkwenye ịma na nkwube kịta echizi nkwube kịta isi m ma akpọzi na mmadụ eh. mana m mekwu ihe na-eme eme n'elu ọkwa ebe anyị nọ abịa na mgbadata ebe anyị a n'elu Rochas ihe niile ọ na-esi ọnwụ eme mgbe Rochas bido kwuo maka Buhari onwere onye ọzọ na-ekwu maka ya ọ na-agba mbọ niile ọ na-agba maka Buhari gbagide gbagide kịta ha anachitego n'ọkwa kedu ihe mere ya n'agbanyeghị ihe niile o mere na ihe ụmụ ya o mere adịrọ mma kedu ihe mere ya ha ga-achọ etu a ga-esi wee gwụọ gị n'ala buhari na abanyego rochas ama eso ha mana onye nwa bụ onye mbụ na-ekwu maka ya kedu maka nwanne anyị nwoke bụ Osita Okechukwu ọ na-abịa ebe a na-ekwu maka ndị na-ekwu esonye ha na-esonye ha na-esonye ha ọkwa kịta gịnị ka e mere ya ha abịago asị na-ewepụ gị ya na ha asị gị anya cherugodu na osorozi ndị APC mm. na o nwere ihe o mere onye na-abịa ebe a anyị na-akwụ ụgwọ ọbụla na-eti mkpu na-ekwu okwu na-ayọ ndị Igbo sowenụ Buhari sowenụ Buhari etu a ka ha si eme isoro ha soro sochaa a ga-anọrọ ana ijee chụọ onye bụ nta baa n'ọhịa jide agụ n'aka maka na ịbụ onye Igbo ka ịgosi na ịbụ onye Igbo kọọ ndị bụ ụlọ ọnụ jide agụ n'aka nwụrụ agụ ngwụnatara ya mgbe o ruru n'ike eke achọ ofu ihe e, e, e, wee kwasa gị n'isi mebie gị ị na sọ ha eribe ị ga-afụ etu nke a ga-esi wee dị ihe a na-agwa gị mana ndị be anyị amarọ abịa sị anyị soro nke ka anyị ga-abịa soro ofu ndị mm. ka anyị tinye aka ebe a che mba igbo kwesịrị buru ofu na bidogoro na be anyị abịa site azụ oge ahụ agbapụ ekwentị ka unu wee tinye ọnụ efu iteghete efu ya bụ nkịtị itoolu nkịtị abụọ atọ otu otu otu efu maọbụ nkịtị nkịtị na iteghete bụ akara ekwentị ga-eji weta nwekwara ike ịkpọ n'oge nke ahụ ruru eh, nkịtị itoolu nkịtị iteghete asaa asaa otu otu nkịtị nkịtị na itoolu abụ m Chizani nkịtị a kpọ ọkụ n'ọnụ anyị na-abịa bụ eziokwu ndị na ndị ekwe na-ahụ ya ka anyị na-ekwu n'ụbọchị nke kedụ ka ndị Igbo ga-eji kwesịa ofuo ya pụta wee kwe ya sịa ma e, gbasasịa ihe niile ndị Igbo kwekọrịtara ka anyị si egwu okwe ndọrọ ndọrọ ka anyị si azụ ọkwa ọchịchị ọ bụ otu o kwesịrị ịdị gịnị mere na ọ na-abụ ndị Igbo kwụsị okwu ụfọdụ mmadụ ole na ole azọpụ ije wee jee n'ugwu wee jee gwusa ndị ọzọ apụtazi ihe niile ndị Igbo kpara ma ọ bụ ka a ga-esi wee gaa n'iru tisasizi ya ka anyị na-ekwu n'ụbọchị nkịta mana cheta na ọ bụ igbo ka anyị na-asụ ị ga-eji asụ igbo wuyere eye wee tinye ọnụ n'okwu ọzọ dị ka ibe ya bụ na ị ga-afa gị ga-aba afọ igbo afa gị ga-abụrịrị afa igbo tupu etinye ọnụ e, e, ịchọọ itinye ọnụ n'okwu a efu iteghete efu abụọ atọ otu otu otu nkịtị nkịtị na itoolu maọbụ nkịtị iteghete nkịtị itoolu asaa asaa otu otu nkịtị nkịtị na itoolu ka ị ga-ejite n'okwu abụ m Chizzy Ani Amaechi ka ebe a anyị na-ekwu ka ọ ga-esi dị mana ugbu a anyị ga-ewebezi okwu na ozigbo onye na-akpọ ekele gị Emeka ah, Chukwuemeka ọ ga-adịrị gị na mma ọ ga-adịkwagịda mma amechi daalụ nwanne m nwoke ama m nọọ maka ịhụnanya unu nwere n'ebe igbo unu ji ekwu ihe ha niile unu ekwu hmm. ọ ga-adịrị unu na mma dịrị igbo na mma ee ọ na-atọ m ụtọ na mba onye igbo e, ana m anyakwa n'isi na mba onye igbo ile anya ihe a unu na-ekwu bụ eziokwu oge erugokwanụ mgbe ndị igbo ga-ejikọ aka ọnụ mee ka ala Igbo a dị mma hmm. abụghị ọzọ ikwu ya n'okwu maka mụnwa na onwe m echekọtago m ya amaghị onye isi ala ga-eji wee bụrụ onye isi ala ọhọpụta ndị niile a na-ahọpụta dịka onye isi ndị ọchịagha hmm. osi mpaghara ugwu onye isi ndị uwe ojii osi mpaghara ugwu onye isi ndị na-eme nhọpụta maka ọchịchị osi mpaghara ugwu onye isi ndị omeiwu ndị mpaghara ugwu ma nke mbụ ma nke abụọ ma onye isi ndị ọkaikpe otu mpaghara ugwu amaghị ihe mere ọ ga-eji weta otu ahụ ndị mmadụ na ekwusa sọsọ okwu ee onye isi ala enwere sọ omume omume ana m arịọ ndị igbo ma rojas okorocha ma otu okechukwu na ụkpara afa ma ike ma ndị niile ụgbọ nne ya ọnụ ha na ha nọ na apc ha bịa ka anyị jikọọ aka ọnụ nsogbu ala Igbo na-arịọkwa ndị Igbo niile nwere ego ha iko ha mee ha bịa wuo eh, n'ala Igbo a ụlọ ọrụ n'ala Igbo a maka gị ile anya ịhụrụ na ha akpọ Dangote afa na Dangote nwere ego n'anya makata ego na Afrịka mana ị ga-ele anya onwe ha ụlọ ọrụ ya ọbụla dị n'ala Igbo a ya bụrụ na ụlọ nwere nke unu agwa anyị n'ebe ahụ n'ụlọ maka mụ nwee nyoga anya onweghị ụlọ ọrụ kangote nwere n'ala Igbo a gịnị mere o ji nweta otu a mana o nwere nwanne anyị nwoke jesko o nwere ego ị ga-afụ na mana ugwu Hausa mana ala Yoruba ụlọ hmm. ọrụ ya dịgasị ebe ahụ a na-akọ ndị Igbo ha na-atụ ụlọ ha mara ihe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 igwe nwa okike ọ dị nwata na nne ya biriri ọgọ gị nwoke nọkwa ebe a igwe igwe nwa okike a sị m na ọgọ gị nwoke nọ ebe a ee nna m ukwu ka ego unu dị daalụ m oyi nna m n'ọgabụghị numere <laughs> jisie ike okwu unu tata kwa ma ọfọ nwa ya ma enweta onwe anya mmiri ka na-agba m ebe ahụ na nkịta ana m ebe akwa ana m ebe akwa adịdị eziokwu eziokwu nwanne mmadụ nke bụ ọ bụ nnọọ na ife anyị eme eme sị ka ejiri mmadụ chụọ àjà igbo were onwe ha ọ bụ na enye m ebe ọ bụ na ma gba onwe m nkeji mgbe chụọ àjà mgbe mgbe gbere onwe nwe na m ime m ọ na ebe akwa hmm. ahụ daalụ daalụ nwayọ mm. ọ ihe a niile bụ ka o wee dị mma ma onye ebe na-akwa kama ka anyị tụọ alụ ka ọ ga-esi dị mma onye na-akpọ daalụ osta ebee ka isi akpọ Enugu gaa gaa gbaa mbọ gbasie mbọ ike sụọ Igbo osta daalụ eji site n'izu gara aga mbụ na akọwatara anyị ka anyị ga-eji wee mee ntuli aka echetakwana mgbe onye isi mmeta na-asị na o nweghị eme na ntuli aka ọ gaa ịga ala echi dị na ya na ebe anyị aka na a ga-eme otu a na a ga-eme ya otu a na a ga-eme ya otu a na ọ ga-adị mma ma ya Nnamdị ka na na ndị mgbago ugwu ahụ anyị osta ọ bụ niile na anyị fụna m hapụrụ gị ime nke mbụ mee nke abụ mee nke atọ ọ dịzị ka ọ bụ egwu agwara ọgwa ka anyị na-eme ba mba asụsụ igbo ka anyị ji akwụ ụwa anyị nke bụ eziokwu maka na ezuka ma na nneji ịchọ itinye ọnụ n'okwu afọ gị ga abụrịrị afọ igbo ị ga-asụ igbo yere eye ya bụ na otu a ka anyị si eme ya achọkwa n'isu bekee chebere ndị bekee nke anyị bụ igbo ka anyị na-eme anyị na-asụ onye na-akpọ gwa m afa gị na ebe isi akpọ ma sụọ igbo chukwuma e gaa n'iru anyị dị mma Teonu Ganir. Abubuwa to my grandmother na I can find you. Bam. ihe na-ebanye ọgụ isi na ya n'aka ọ maka na nwanne amaghị nwanne ya a na-atụ uche ego na-akpa ka afọ pụtara ya mee nka nke ọzọ ya ya onye ahụ ndị ọzọ tinyere nwanne ya aka na mma ya ka ndị adị mma ya chekwuye ndị ọ na-atụ uche ego

na ndị ugwu na ndị ndịda a ndị Igbo ga-agbakọ onwe ha ọnụ jụọ ma ọnụ ụzọ ga-esi anyị na mma ma ọ bụ ihe atụgharị okpuru ọchịchị nke ọbụla nke ha na-agba rụsi ọchọrọ na ga-aka mma ọ bụ anyị wepụwadị nke onwe anyị ga-aka mma ihe abụọ ndị Igbo na gị ga-akara ha mma ọtụtụ nke obodo ga-eme ka ala Igbo dị mma ọ ga-aga ma ya mkparịta ụwa nke nke bụ nke anyị mbụ bịa anyị achọghị ya nke ala Igbo dị mma daalụ daalụ daalụ hmm, ọ dị mma biko na-agbasi na ike na-asụ na ihe a n'Igbo onye na-akpọ gwa ya afa gị na ebe isi akpọ gwa ya afa gị na ebe isi akpọ igwe

ọ bụrụ o nwere dị iwu nye ọ bụrụ na nwere onye ndị ugbu a

daalụ daalụ daalụ biko ikpe anyị ịnụgharịa ka anyị na-anụ ihe ị na-ekwu ọfụma onye na-akpọ ekele e, e, gị ezigbo nwaanyị ndị ka ị mere oge chukwu ọ ga-adịrị gị ma ọ ngwanụ gara aga anyị si ka anyị nọrọ onwe anyị ka anyị nọrọ onwe anyị amaghị akwanye anyị ka anyị jee deri ọnya ka anyị jee deri ọnya efuo na onye ahụ anyị na-eji ejere ụgbọ ugwu ka ọnwụ na orukwa ebe ahụ mekwa ihe ahụ a ji wuru n'ugwu. ihe dị mkpa kịta bụ anyị nwee isi ụmụ anyị gawa na ọhịa ahụ batara ihe akpọrọ restrọtọrin ka anyị ji eme ka ọrụkwa nna anyị na imere onwe anyị ka mma ka anyị nọrọ onwe anyị ihe a na-eme ndị Igbo akarịala ndewo ụmụnne m daalụ daalụ udo dịrị gị daalụ onye na-akpọ gbuo ya afa gị na-ebe isi akpọ okwu ike o gbuo ya afa gị na-ebe isi akpọ onye na ọ dị mma ọ dị ka ọ gbubiela onye na-akpọ gwa ya afa gị odogwu afa gị na-ebe isi akpọ zere ụwa ebe ka isi akpọ gaa n'iru zere ụwa ịgba atụmịche onye jọrọ njọ hmm. ọ bụrụ uche mmadụ niile bụ ofu ọgwụgwọ ihe onye karịrị na mmadụ si na dị-eme ihe mana uche bụrụ ofu n'ọgụ akpụ gbaba ọzọ ogiri gbaba ọzọ onye ọrụ nsogbu ndị Igbo ọ bụrụ na agbụrụ unu ji otu olu okwu na-eme ihe adịbụjọm ihe niile ka na-eme ka na-eme anyị rute taa ndị kwu ndị kwero ọhịa nsogbu ndị Igbo daalụ daalụ ka were onye nke onye na-akpọ ọ dị nwata na nne ya biriri gaa n'iru ezi daalụ dịka nna m nna m anọzi hmm. dịka nna m anyị ọnọdụ anyị nọ ndị nwere onwe ha kịta dịka na-azọ ofu ala naijiria ofu ala naijiria emecha kpọọ ya zik nke afrịka maka na ọ chọrọ ka afrịka onye wesotadịwa anyị n'ụdịrị ọnọdụ a maka ọ bụrụ na o kwere anyị aka ije ka kamerche la anya ka lerigore ka hmm. ọ dị afọ okwu naijiria hmm. ekele m daalụ daalụ hmm. ọ mmadụ ole na ole maka oge ka m ga-ewere anyị wee na ya onye na-akpọ ekele gị ezigbo mmadụ udo dịrị gị nwanne m somadina ọ ga-adịrị gị mma gaa n'iru somadina na ọ bụ na o gbubiela ewutela gị wee kekpọghachi ya azụ onye na-akpọ

ndụmọdụ ka m chọrọ inyere ụmụ Igbo na ihe akwụkwọ mụrụ ga-adị ogologo e, si ihe anyị ga-eme bụ ka anyị na ihe ndị ugwu na eme anyị n'akwụkwọ maka na ihe mma bụ n'otu ụbọchị na ndị Igbo ga-anọ n'ọkwa ahụ a na-eme anyị ihe a ka anyị na-edotu ya n'akwụkwọ otu mbọchị oke ha chọọ ikwu anyị gosi ihe ha mere anyị na ugbu onwere ya anyị mekata ka a ghara ime ihe a ga na-eme ihe a na-eme o ka anyị na-enwe nzizi ka anyị nwee nzizi na otu ụbọchị na-abịa ekele m unu daalụ daalụ daalụ um, nke a bụ aka ekpuchi ọwa okwu n'uche nke maka na uche ya adịghị ya njọ ọ dị mma um, ka gbukwara onye nke onye na-akpọ gbadata ya gbadata ya gbadata gbadata ọ dị mma ọ ga-adị ịchọ ịkpọ ya gbadata ekwurekwu gị onye na-akpọ bee ya nkenke ọ bụrụ na ndị Igbo ga-eto ọnụ ga-aga na

ọwọ́ orí káyọ̀dé ìdìbò àwọn ìtọ́jú àwọn àti àwọn ìtọ́jú ìfọ̀. ọ̀ṣọ́kọ́ ti gbìyànjú ìdíje lọ́wọ́ òyìnbó kì í dè nígbà tó bá máa káàsì láyé náà kájú. èkìtì ní ìgbà ọ̀fẹ́ ìgbìmọ̀ máa káàsì lọ́wọ́ náà ní ìwàbọ̀ ọ̀yọ́ máa ká ètè ẹgbẹ́ kiri ápàdé ní ìlú ọ̀fẹ́ màrà mọ́ra akẹ́kọ̀ọ́ sùn ìgbà ọ̀gbọ̀n. yá wíṣọ ìṣẹ̀lẹ̀ bọ̀ anyị na-eji aka ọnụ usoro nwa nwanne anyị nwoke bụ maazị Nnamdi Kanu anyị gwara nwa anyị ka onye ọbụla nke abalị ya mmadụ si na na-ebibie na ọ na-enye ihe ọ bụghị anụ ọ bụghị njọ anụ gide dị na nwunye nke na na ọkwa ndabalị nke nwaanyị ebebe na onye nke nwoke ebebe daalụ daalụ daalụ dịka oge amechi na nchịkọta okwu a <clears throat> maka oge adịghịzi e, e, biko nọ ndị Igbo ndị Igbo nwekwana onye ga-abịa e, napụ anyị napụ anyị ọrụ imepebe anyị mhm. mewere ya anyị onwekwana onye ga-abịa chịkọtara anyị be anyị onwekwana onye ga-abịa kwaliere anyị be anyị hmm. ihe niile anyị na-eje ka anyị mara na akụruo ama ka esi ekwu ya anyị jechaa ka anyị na-akpanata na be anyị mhm. ka anyị mee ebe anyị ka ọ bụrụ ebe ndị ọzọ ga na-abịa ha na-achọta ka ọkwarị maka akwụ nke ụwa ka anyị ji hapụ ekwucha ka ọ ga-esi dịrị igbo mma ụfọdụ agbapụ e, jesi na ịmakwa e, e, ọ dị ka ofu onye ohi kwuru aka ofu onye na-achị n'ala igbo jere ịgbasa ozi na mm, obodo igbo ofu nwata si pụta chọọ ịma ya na-agwa ya na ihe ọ na-ekwu na-ewekọ ose ọ na-ajụ ya maka onye ya bụ uh-huh. ihe onye Igbo ga na-ajụ maka onye ya bụ maka onye ya ma ka anyị ga-eji kpọọ onye mba ọzọ ka ọ ga-eji bịa metọọ ah, ma kewa Igbo ka ọ ga na-agwa gị maka onye ya bụ eh, eh, ndị Igbo eh. unu na unu nụrụ ọgụ gbuo onwe unu ndị ọkachasị ndị ndịda be anyị maka ndọrọ ndọrọ Atiku na Buhari bụ ndị ịnyabụ ihe dị mm. akpọnụbụ onwe ha iyi ha akpọnụbụ ọnụ mana ndị be anyị hmm. na ebe a na-emechi ha niile na aha onye ọzọ ka anyị juke onwe anyị ajụjụ kedu ndị ka eme ka nwanne mmadụ igbo a zọrọ ha ka ọ bụ ndị na-anọchitere mmadụ ọgụ ị ga-aka mmadụ wee fụ onwe ya n'anya hmm. ka anyị fụ na onwe anyị n'anya maka na hmm, o nwekwana ihe karịrị nwanne o onwere karịrị ebe ibi enwere eh, karịrị ebe e, e, be gị ebe ibi achụọ gị ebe anwa ịgbanatawa be gị gbanatawa be nna gị mana onwere onye ga-abịa chụ gị be nna gị onye na-abịa ịchụ gị be nna gị na ọ mazi na eh, o nwere ike o gbuo gị nwekwa ike igbuo ya hmm. eh, ka ọhagodo m na-eto a n'ọnụ eh, ọ ga-emecha dịrị igbo mma hmm. olu ahụ nụchara ugbu a bụ olu amechi ugbuele ihe ọ bụla anyị na-akọ n'obodo ka o si ada n'obodo doro anya nke ukwuu n'ụlọ ebe ahụ na-akọ ọkwa ya ọfụma mana igbo anyị na-ayọ unu biko ndo dodo ndị be anyị na-asị na ewe ka ọ na-asị dịkata ama ọgbụ ọfụ ka anyị gbakere na mbọ ma maba ọgba ọfụ na nke taa site taa gaba na taa o site taa gaba na ọ bụrụkwanụ na mm, ọka bụkwa gboo na-asị ka iwe niile na-ewe ka ọ ghara iru n'ọkpụkpụ maka na iwe nwanne ekwesịghị iru n'ọkpụ agbake na alụ ka onye igbo ka ọ ga-esi dị mma ndị adịghịla ọrụ ndị nọ n'otu dị iche iche fụcha ihe a niile a na-akọwa o doro ewu na ọkụkọ ahịa ka anyị jikọka nna aka hapụkere na ihe ejikwana ihe afata na eze aba ọgaranya hapụ bụ ihe a ga-afanye gị ka ị wee bịa kọba nwanne gị ọnụ kọtọba nwanne gị chefukena ihe niile a ka anyị jiri n'ụbụrụ yọọ chineke ka ya ya amamihe ka anyị bịagodo fụ onwe anyị n'anya jiri amamihe chineke ele anyị dozibe ana anyị ma cheta na ọ na-adị mma ka akwụlue ụlọ maka na akwụgiluo ụlọ onye we amaranụ ọ kọwa ebe o si ya bụ ịnọziri n'ebe ị nọ anyị na-asị na-ewe ebe ị nọ anọ amara gị na-ewe ebe a ka ị nọ ọkwa ndị Igbo si na afịa dị mma na-ele onwe ha anyị were afịa dị mma na-alụ ya n'ala anyị ndị mmadụ ga-esi obodo dị iche iche dịka ndị Igbo ji eje obodo dị iche iche na-eje azụ ahịa anyị na-anụ na onye nke a jere mba dị otu a jee bubata afịa dị otu a nwanne ọ bụrụ na amamihe anyị were na anyị na-alụ ụmụ ihe ha niile dịka ụmụnne anyị ndị Nnewi ji mee nke ha na tupu i wee isi ụlọ ọrụ n'ebe ọzọ bịa wee n'obodo gị na Nnewi anyị mebe ya otu a ndị niile na-eje ebe ọbụla ha na-eje ị na na ha na-eje n'ala Igbo na-eje azụ ahịa maka na anyị dị mkpa enwekwana ihe Chineke na-emeghụla anyị bịa anyị ala dị mma ka anyị mara ka anyị ga-esi wee mmebe ya ka o wee dị mma ma ka anyị rubesịa n'isi n'ihe ọha Igbo karasị esokwana na ndị ga-eje wee na akọtụ ndị Igbo onye akụkwa n'ọnụ ndị Igbo bụ oje mgbe iwe ilo udo ka anyị na-achọ ebe ọbụla anyị gara udokwan ka anyị na-achọ ọkwa nke anyị ka anyị na-azọ maka na onye zọba nke ya ọ kwụsịghị ịgba ajọ mmadụ nke anyị ka anyị kpara taa ka anyị tụlee n'uche fụ onwe anyị n'anya ma weta akwa anyị n'ụlọ a na-ekwe ya na-ekwusi ike enweghị ihe ị ga-emegide nwa enyi gị nwaanyị ka ọ kpọọ gị nna ya maka na ọma nna ya ọ kpọọ gị nna ya mana ọ bụ ịkapụ ihe ka ọ na-achọ ịkapụ gị ego ọ obere oge anyị na-enye ya awụwọ ka ọ na-awọrị gị atụọla ọmala ọmala atụọla ofe ka ya fee isi n'ọfịa mana o kwesịrị dị anyị mma ka anyị sukere n'odo hmm, ka anyị ghara ịsụ ya n'ụkwụ ma ọ sụọ ya n'ala ọ ga-adịrịrị ndị Igbo niile mma biko oya ya na nwanne ya anyị na-ekwu ka o bido taa lebe fụna onwe m n'anya afọ m Igbo n'anya ọ na-amasị m nke ukwuu na mbọ Igbo maka na Chineke bụ ihe o mere wee kenye m ka onye Igbo ọ ga-adịrịrị ndị Igbo niile mma ọnụrụ ube nwa na-agba n'ọsọ abụ m Chizzy Ani mbugharị ọnọdụ ugbu a nleafịa pịa nkwa anyị e wee gbazie na nke ọzọ oge oziọma ijọfọ e, ga-eso wee duru wee na-aga mana ana m asị ụnụ ụmụ Igbo niile jekiri ibe na ihe niile nke anyị na-eme ịchọfu ihe niile nke anyị mere n'ụbọchị nkata jee na Kpakpando TV ije ebe a ije sonye ya bụ ọ n'efu ikiri be anyị na mba ụwa niile ụmụ igbo nọ na mba ụwa niile ekiri na-ezite ozi na-akpa ihe anyị na-eme anyị na-ekele unu niile ọ ga-adịrịrị unu niile ma chineke gọzie unu ma ka anyị kwadobe nke anyị kwado nke anyị na-eme echi anyị ga-eme ya n'omenala oge ha ji ekwu otu ngozi igbo si bụrụ ọpụrụ iche ka chineke si gozie anyị nke ukwuu wee kee anyị n'ala igbo omenala igbo ka anyị ga-ekwu echi abụ m Chizzy ekelela m gị tụbel ka isi ebuba anyị na kpakpando anyị wee nọrọ na YouTube nke ruru ụwa niile ya bụ ụmụ Igbo nkiri gwa ndị Igbo ebe ọbụla ha nọ ha jebe na kpakpando TV nke nọ na YouTube ije na-ekiri ihe niile nke anyị na-eme abụ m ka ọ dị nọ